ana m ekene gị ọzọ n'ụbọchị taa nwanne m fụrụ n'anya ana m asị na udo chineke ga-adịrị gị ya chebe gị ma ya nọnyerekwara gị anyị na-abịakwutekwa gị n'ụbọchị taa n'ihi obiọma ndị Life Word International ndị a bụ ndị na-enye anyị nri nke ndụ ndị nke ime mmụọ aka mbụ nwanne gị nwoke bụ ụkọchukwu Francis Chinonso ana m asị chineke anyị ya metụ gị aka n'obi n'ụbọchị taa onye nwe anyị sitekwa n'ime okwu a napụta gị mara n'ezie na Chineke anyị nwere mmasị n'ebe nọ agwọ nsọ gwara anyị mee ka anyị mara n'ezie na ọ dịghị onye ọbụla Chineke na-afọ n'anya karịchasịarị n'ebe ndị anwa bụ ndị guzosiri ike n'ime ya nọ achọrọ nke mara n'ezie na ịfụnanya nke chineke bara ụba n'ime ndụ gị lamentation chapter 3 verse 26 22 to 26 akwụkwọ nsọ mere ka amata sị na ịfụnanya nke chineke na ọ na-eru ka mmiri na ndụ ndị nke ya iso na ndị a gosiri agosi n'ụbọchị tata onye nwe anyị ga-ebuli gị elu karịa ka ọ dịbụ na mbụ n'ihi na n'ihi na chineke matara n'ezie na n'ụbọchị taa na ga-egere okwu a n'ime igwe okwu gị anyị ga-esite n'ime okwu a wee bụrụ onye a tọrọ n'agbụ ana m asị gị n'ezie ọ bụghị ihe ọjọọ ọ bụkwaghị ihe mkpagbu maọbụ ihe nsogbu nyere gị n'ihi na ị na-ege okwu a kama na ma agwa gị nọ ụzọ mmepe ụzọ ọ ka ọ ka ọ ka bụkwa n'ezie ụzọ iji wee nyere gị aka n'ihi na onye nwe anyị na-eme ka anyị mara ọsị na enye bụ ọrụ ebube nke ọ na-arụ na mbụ na ọ na-arụ ya n'ụbọchị taa ana m asị ka ya bụ ọrụ ebube banye n'ime ndụ gị ka ọ banyekwa n'ezinụlọ gị ka ọ banyekwa n'ime ọbụna ihe ọ ị na-eme n'ihi na Chineke anyị ọ maara na ịnọ na ọ makwara n'ezie na okwu a ga-abụ ihe ịrịba ama nye na ndụ gị n'ụbọchị taa amaghị m ịnọ na nchekasị amaghị m ịnọ na mkpagbu amaghị m ịnọ na ọtụtụ ihe mgbu amaghị m ịnọ na akwa ọrịa Chineke m ga-esite n'okwu atọpụta gị n'agbụ ya mere dịka anyị na-aga n'iru n'okwu Chineke n'ụbọchị taa gee ntị nke ọma n'okwu o kwuru aba akwụkwọ nsọ rụtụrụ anyị aka ọ sị n'akwụkwọ Jọn chapter 11 verse 38 234 anyị ga-ebugoro ụzọ lenye anya n'okwu nke a gwara na Matthew 11 25 30 Matthew 11 25 30 dịka Chineke na-arụtụrụ anya aka n'ime okwu ya biko ka uche gị dị ya nke ọma Matthew chapter 11 verse 25 30 akwụkwọ nsọ mere ka amata n'oge ahụ Jizọs zara sị ekele m ekele m nna onye nwe eluigwe n'ụwa na izenarịrị ndị amamihe na ndị nwere nghọta ihe ndị a iwerekwa ha ufere ụmụ ọhụụ ee nna ekele m na ọ dị ezi mma otu a n'iru gị nna m rọrọ ihe niile nye m n'aka ọ dịghịkwa onye ọbụla mazu ọkpara ahụ ma ọ bụghị nna ya ọ dịghịkwa onye nna ahụ ma ọ bụghị ọkpara ya ma na onye ọbụla ọkpara na-ezube ikpufe ya nye ya bịakwutenụ m unu niile ndị na-adọgbu onwe unu n'ọlụ ndị ebewokwara e ibu dị arọ mụ onwe m ga-emekwa ka unu zuru ike anyị lee anya n'ime okwu onye nwe anyị tụziri anyị aka ebe o kwuru ri na verse 28 eh, verse 28 bịakutenụ m unu ndị e buru ibu dị arọ mụ onwe m ga-emekwa ka ọ dị mfe dịka Chineke na-enye anyị nkọwa ya a chọrọ ka anyị gụpuo vas 29 nyere unu yok nke m n'olu unu mụtakwanụ ihe ihe n'ọnụ m n'ihi na ọ bụ onye nwayọọ na onye wedara onwe ya ala n'obi unu ga-ahụkwa izu ike nye mkpụrụ obi n'ihi na yoku nke m adịghị egbu mgbu ibu dịkwa mfe ọ sị bịakutenụ m ụnụ ndị eboro ibu dị arụ aga m eme ka ọ dị ọdụ ndị eboro ibu dị arụ akwụkwọ nsọ na-enye anyị nghọta na mmụta pụrụ iche nye n'ime okwu kedu ndị bụ ndị eboro ibu dị arụ kedu ndị bụ onye nwe anyị bụ kraịst na-asị ha bịakwute ọ bụrụ na ị gere ntị n'okwu a nke ọ bụ ụzọ na-akọwara anyị ọtụtụ ụzọ e ga-esi wee nyapụ anyị nyabụ ibu arọ nke eboro anyị enwere e m obi ọṅụ na chineke na-ebu ụzọ kọwachachara anyị ihe niile nke ọma na ụdị anyị ga-aghọta ya na ụdị anyị ga-esite n'ime okwu e wee mara okwu dị omimi ọ na o nwere ndị na-enweghị ike inweta ihe ndị a niile ekpuchiri ọtụtụ ihe mkpuchi wee nyere ndị mmadụ n'ihi na ndị mmadụ bụ ndị nọ n'ụwa agaghị amata ihe miri emi nke ya bụ chineke anyị na-enyere anyị aka ka ghọta ọtụtụ ndị mmadụ agaghị aghọta ya bụ okwu ahụ miri bụ okwu nke okwu nke ndụ a onye nwe anyị na-akọwara anyị na bụ okwu nke ọ ga-abụ ọbụna iguzosie ma nwee ike iwere onwe gị hazie n'okwu chineke nke ị ga-ebido ma ọ malite na-aghọta okwu a n'ebe ọ dị mana ọ bụrụ na ị ghọtara okwu a ị gaghị amata ọtụtụ ihe nke onye nwe anyị na-ekwu bara ị gaghị aghọta ihe miri emi n'ihi na ihe miri emi bụrụ onye ihe ihe ọ bụrụ onye nzuzu ihe onweghị ihe ọ bụrụ nyere ya maka ihi na ọ maghị ya bụ ihe nke miri emi mana ekene dịrị chineke n'okpughere anyị ihe ndị a niile site n'ime okwu ka ndị anwa bụ ndị na-eguzosi ike n'ime ya bụ okwu chineke wee nwee ike nwee ntụna wee nwee ike mara ịfụnanya nke chineke n'ime kedu ihe okwu a na arụ anyị gị onye na-ege m ntụ ọ sị bịakwute m m unu ibu dị ka ha na m ndị na-aka mara ihe omi nke dị n'ime chineke ka ha na m ndị nọ n'ebe dị anya n'ebe chineke ka ha na m ndị na-adị aghọta okwu a dị ka onye nwe anyị na-enye ntụziaka ya ọ sị ka unu bịakwute ya kedu ka e ga-esi bịakwute ya bụ kraịst ịbịakwute Kraịst anyị na-apụta n'ịmara okwu chi n'inwe nguzosi ike nguzosi mara na dịka emere e ka anyị mata ọ dị ụmụ azụ nke Chineke mmadụ iri na mana otu onye rara ya bụ onye nwe anyị bụ Jizọs Kraịst wee rara ya n'aka ndị onye a na-akpọ ya Judas Iscariot bụ otu onye nke soro n'ime ya bụ Jizọs Kraịst soro n'ige ozi ọma soro n'irikosi nri n'ime efere otu ehere n'ebe onye nwe ya bụ kraịst onye a na-ekwu maka ya bụ onye sori wee na-alụ ọrụ chi mana onye enweghị nkwudosi ike n'ime kraịst mana onye a nwekwara ihe ọzọ bụ ebumnobi ya karịara ihe e na-ekụziri otu a ka ọ dị n'ime ndụ ọtụtụ ndị mmadụ na ọtụtụ ndị mmadụ bụ bụ ndị na-aga n'iru o nwere ndị na-aga n'ificha ụlọ ụka zachasịa ụlọ ụka mana ha nwere ọtụtụ ebumnobi e nwere ndị na-abịa n'ụlọ ụka ụfọdụ na-abịa ka afụfa ụfọdụ na-abịa ka ha nụọ di ụfọdụ na-abịa ka ha nụọ nwaanyị ụfọdụ na-abịa ka a mara na ya nọ ụfọdụ na-abịa ka e wee site banyere ya aka asị m na ihe ndị a niile jọrọ mana onye ga-abụ ntọala n'ime ndụ anyị dịka anyị na-aga n'iru ife Chineke ka ị mara na mgbe ị na-abịa n'ime obi chineke ka ife chineke ma ọ bụ n'ụlọ ụka ke ihe ị na-abịara ma bụ ka ị nwee ntụnala n'ime okwu chineke ka ị bụrụ onye a ga-enwe ike ịghọta uru ọ bara mmadụ ịga n'iru n'ala eze ka ị bụrụ onye agha bụ onye na-efe ya bụ chineke n'ime mmụọ na-esokwu n'eleghị anya ka ị bụrụ onye ama ga-abụ na ihe nke ime mmụọ ga-abụ ihe na-agụ na-agụsi gị agụ ike n'ime ọ bụrụ na na ihe ndị a niile na-adị gị mma na ị na-agakwa n'iru ịchọ ntọala gị n'ime Jizọs akwụkwọ nsọ na-asị na onye nwe anyị na-ekwunye na-akọwa ya na ị ga-abụ onye a mana ọ bụrụ na ị bụ ndị anwa bụ ndị na-abịa n'ụlọ ụka maka ihe nke anụ arụ maka ihe nke ụwa ma ọ bụ ka a mara gị ma ọ bụ ka a mara n'ezie na ị nwere ego maọbụ na onye dị otu a maọbụ onye nke ọzọ ise na ndị enyere e eboro e ibu dị ka ha haram ndị na-ewere ndụ ha niile na obi ha niile tinye n'ihe nke akụ n'ihe nke nwenwe mkpa iso na ndị eboro ibu ana m arịọ gị n'ụbọchị naanị gị ṅụrụ mmiri ndụ n'ihi na okwu a nke ị na-anụ ndụ dị okwu a nụ esie okwu a bụ okwu nke ga-eme gị ka isi na okike abụ nke ajọ n'ihi na ekwensu na-alụ ọrụ nke ike ndị mmadụ o nwere ọtụtụ ndị bụrụ ndị nọ n'ime ụwa na-ekwu ma na-akọwa ndị mmadụ na-akpọrọ ha okpo oku mana ha na-eme mpụ na-eme arụ dị amaghị m iso na ndị dị otu a mana asịrị iso na ndị dị otu a okwu a na-abịara gị ka igwe mara na-ese na oge erugo mgbe ị ga-esi n'ime ihe ndị a niile n'ihi na akwụkwọ nsọ mere ka mmadụ sị olee uru a bara gị ma a sị na ị nwere ihe niile dị n'ụwa ma mkpụrụ obi gị funarị gị chima ekwela ka ọ dịrị gị otu a ọ ga-amasị m nnọọ n'ezie ka ị mara na Chineke anyị na-achọ mkpụrụ obi gị na-achọsie ike ka ị bụrụ onye gị ewere onwe gị obi gị niile na ndụ gị niile lapara n'aka Chineke ana m ele anya na ị ga-eme otu a ee obi m niile na-agwa m gị bụ onye na-ege m ntị ugbu a ana m afụkwa gị maka ihi na ana m afụ gị n'ime mmụọ n'ezie ana m asị gị na ọ bụrụ n'ime otu a site n'inye inwe nchegharị n'ime ndụ gị wee nara Kraịst n'ime ndụ gị ị ga-afụ na ọ ga-adịrị gị na mma ekpere m bụ onye nwe anyị tụọ gị n'agbụ a chineke anyị mee gị ka ị e bụrụ onye anwa nke nwere nnapụta n'ụbọchị taa na aha jizọs kraịst bụ anwe anyị amaghị m ị nwere ajụjụ amaghị m nwere ihe nke na-enye gị nsogbu amaghị m nwere ọtụtụ ihe nke ị chọrọ ka ị mụta amaghị m nwere ọtụtụ ihe nke na-agbagoju gị anya ọnọdụ ọ ị nọ n'ime ị nwere ohere ide akwụkwọ degara anyị ma ọ bụ jụọ ajụjụ anwa anyị nwere ndị a nke ọma ga-enyere gị aka n'ime ihe ndị a niile dapụ degara anyị na Calvary Life Baptist Church PO Box 43 Singapore no Idemili North Local Government Area Anambra State Nigeria maọbụ na fon 08056179885 maọbụ na email francis chino at onye nwe anyị gabagị anyị ga-eleta gị anya ma mee gị ma. ịmara ihe ịfụnanya nke chineke adịgoro gị ka ọ dịrị gị na mma n'aha jizọs kraịst onye nwe anyị amen